ịfụcha mosaikụl ndị chapụrụ achapụ nje nke a ọgwọ <laughs> ana m ekwu na ịchọ ụmụ nwaanyị nke a sokwa na nwaanyị ọ na ego jee buchie onye nwa ife a ife a ịmakwa mgbe m nọ na gadagada etu a esi nọrọ anya igwe m ya mbụ ekwentị eh, akụkwa m ọnya na-akpọ na ngwa ọrụ were m na m werere ego m dekọgidere dekọgidere ye for over seven years m dekọgidere ego m were zụọ meshin onye ya lọta kama ị ga-aga weta udu ngwọ ma mmanya ihe ọbụla nụrụ were gwọrọ m na meshin m ga-esi m data ihe ihe m zụrụ ime ego ole m zụrụ na ya meshin ịzụrụ ya ife eji akpụ ego ọkwamfuru ihe gị na ya na-anọ iwe anọ m n'enyi unu n'enyi unu na-ada tutu ya na-akpọ nke a bụ ọgba tum tum ọwụ mashin jekwefuru dị ọgbọrọ ọdụ abụchiere onye nwe nkịta onwebekwa ihe mere ihe okwu oge iburu na ebuna ọya gapụ gapụ mma apụta na-edokwa na-edokwa na-edokwa ọgba tum tum a nwere aṅụrị na-anata ka papa hmm? m agwa gị ofu nwaanyị nwaanyị ụmụ nwaanyị ma alụ ọtụtụ nwaanyị gịnị gbaa igwe ma agba meshin onye ka mmadụ ka ya were ihe ahụ ki latest mm. mm. gbara mmiri sapụtụrụ mmiri ha gbara mmiri were ncha mm. ncha saa ihe a ịsacha gị ịsacha um, exhaust ihe ya gas exhaust generator ya and exhaust uh, Eh, dafi exhaust cement ya wee gị sara m ya mmiri nkịta tajikwa ego nna ya asara ọgba tum tum nwụrụ anwụ bukwa ya buchi ya azụ ebe isi bute mgbe ọbụla sọsọ ihe wayo ka ị na-ada wine ya egwu ọha ọzọ ifugo na egwu ịkọrọ m mgbe ị na-eje emere m ihe dị mkpa mgbe ibe m na-eme afọ ihe gị na ya na-eje n'ụzọ mgbe ị na-abata anọ m na-enye ị na-amariri ọgba tum tum na-amariri gị nwa na-amariri